enweghị unu na na aghọta ọ bụghị oge egbuturu ka ọ na-akpọnwụ oge ahụ m kwuru na ihe emebiwo kwa mgbe ihe a mebiri kama na unu na-eche mgbe ọ kpọnwụrụ unu ekwere na o mebiwo gwakwala m na kemgbe ahụ ruo kịta ma enwego mgbe a sị na ọ katụla mma ọhịa ị ga-eji ghọta na kemgbe m kwuru okwu ahụ na o mebiri emebi kama unu na-eche mgbe ọ kpọnwụrụ unu ekwere so ugbu a wụzi na ihe akpọnwụọla ọgwụ ọtọọla olilanya olilanya de maka onye ọbụla ịma olilanya dị ụzọ abụọ ịgbaligide gbaligide ruo ụbọchị ị nwụrụ ọnwụ na olilanya nke gị eruola gị aka maka na a sị na ọlụ ọbụla mmadụ lụrụ na mgbe onye ahụ nwụrụ na ọlụ ya ga-eso ya laa ọwụ na ịlụrụ nke ọma ka ọma esoro gị laa ọkwa na ị lụrụ nke ọjọọ ọkwa ya wụ na nke ahụ agaala so ọ na anyị lekwara anya ruo mgbe jizọs ga-abịa jizọs bịanụ ya echinyu ọkụ onye ọbụla lawa mgbe ahụ ihe ọwa adịla mma mana ọ bụrụ ihe ụra a na-eme a na-eme nke a na-apachi ebe ebe a na ike a na ike ebe ebe a na-apachi eche m na olileanya dị m na-akwụkwa nke ewu eziokwu maka ana m ekele unu okwukwe onye ọbụla adala mba baịbụl si anyị na-anọgidesi ike na ekpere mgbe mmadụ si gị nọgidesi ike na ekpere ị kwesịrị ịghọta na ihe adịbeghị mma na otu a ka ị ga na-ekpewe mgbe ọbụla mara ma olileanya ọ ga onwere otu ọ ga-esi mee paachị adịnụ ihe ga-eme ka obi ruo gị ala ebe a wee ebe mụnwa nọ ndewo nọ